Anyị jiri ụgbọ anị gaa New York. Anyị jiri ụgbọ anị gaa New York. We went to New York by train.